Hello, my good people. Welcome to the Energy Entertainment. Make sure you hit that subscribe button, comment down below, and like this video up. Thank you. Gịnị ihe rice? Ihe ka rice biko nụ. ifeanyi Chukwu ị ga-atara anyị arahụkwa na room mụ na nwunye m. Ụra tụọ gị, lakpuo na rum unu. Bịara anya mpa ka m gwa gị eziokwu ya ihe anyị na plan ime this night. cancel ya ọ gaa one Nwanne ka o si. Cheregoro Ifeanyị ọ mụwa ka ị na ama ka esi nwanne ka o si ee dazi ị na-atụziri m ọdụ onye ga-eme n'ụlọ a dọwari m ga-ama m na gị abụ onye bụ ụzọ mara ka o si m ga-agwa gị na ya ebeela akwa ka o si ee bee ya bagharịa nkịta ara